ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe ya mere na ọ bụ mụ na ọcha TK ga na m ya na mana dịka m ijere nwaanyị na-ahazi na-eme m na mmiri ọkụ ya ịghọtago ịghọtago e, hmm? na-ekwu na ịma na ụmụ ihe a niile mere kwụsie ike ịbụrụ ngalaba nwanyị ụmụ ihe a niile ụmụ ihe a chọrọ ịbụ n'ọdịgo ọ dị ma ka gboo ndị nna nna anyị ha na nne anyị ha hmm. eh, biri ndụ ogologo hmm. ha bitere ndụ aka n'ime ahụ isi ike maka gịnị maka na ọ bụ ihe osinachi ka ha na-eri hmm. na-echekwa onwe ha wee na-ejiri na-eledo onwe ha anya ọ bịa bụ isiokwu anyị n'ụbọchị nke taa ọcha mana ile dịka o si dị n'agbanyeghị dịka obodo niile na mba ụwa na ndị ọgbara ofu ji eme nchọpụta dị iche iche wee na-eweta alụpụtagasị ma ọgwụ nakwa mmiri apịchara apịcha mm. na mmiri ọgwụ na ụmụ ihe ndị a niile anọgide nwee ma igwe na-enyocha ahụ ya bụ igbe na-enyocha ahụ na-ama ka ahụ si adị na ya ka na na-agwagasị ọrịa dị iche iche mana nke bụ eziokwu bụ na n'agbanyeghị ụmụ ihe ndị a niile ndị na-eme nchọpụta chọpụtagasị hmm. ha adịghị ndụ dịka ndị ochie ndị hmm. gboo hmm. ụfọdụ n'ime ha anaghị adị ndụ fụ ụmụ ụmụ ụmụ ụmụ ha nke ise ma ọ bụ ruo gaba ah. ọ bụ ụmụ ihe a niile ka anyị chọrọ ikwu na ụbọchị nkịta dịka o dị n'ajụjụ hmm. nke mbụ ọcha ike hmm, hmm. gịnị bụ osinachi ọbụna bụ na na ndị mmadụ ji mkpa akwụ na mkpọrọ ebi e gịnị dị uche nke gị gịnị ka ọ maazị tiza tupu m gaa n'iru ndị be anyị ekene m na onye nna n'onu ya bụ eh, ọcha ike Ernest onye yi tupu chukwu ọgụneme em n'ijizi aga ajụjụ ị jụrụ nke bụ eziokwu bụ na iji mgbọrọgwụ na mkpa akwụkwọ bie ma ọ bụ iji mkpọrọgwụ mgbọrọgwụ na mkpaakwụkwọ bie ndụ bụ mgbe ọgwụ mmadụ ji agwọ aja n'ahịa ya bụ site n'ihe nke dị n'osinachi ma ọ wụrụkwa gị maazị tizi ya bụ na ma akwụkwọ nri onye ahụ ji eme ihe niile wụ ya wụọ ọgwụ ya so iji mkpọrọgwụ na mkpaakwụkwọ bi ndụ mgbe nri gị na-arụ ọrụ dị ka ọgwụ gị ọ ya bụ iji mkpọrọgwụ na mkpa akwụkwọ ebi ndụ asagoro m gị asị m gị na mmadụ iji mgbọrọgwụ na mkpakwa ebi ndụ mgbe nri onye ahụ na-eri bụ ya bụ ọgwụ ya ị hmm. e mara ndị Igbo na-asị na a na-ete ofe ete ọwụ maka taa anyị na-ekwuzi na a na-esi ya esi a na-asị na ite ofe ịghọtago hmm. asị gị na a na-agwọ ji agwọ gịnị ka eji agwọ ji akwụkwọ nri ịghọtago hmm. nri ndị igbo na-eri bụ ya bụ ọgwụ ha ebe asị gị e nwere ofe ogazi akwụkwọ ogazi nwere ihe ọ na-agwọ asị gị e nwere ofe onugbu onugbu nwere ihe ọ na-arụ e nwere ofe ọha ha nwere ihe ọ na-eme a na-ewere akwụkwọ nri dịgasị iche iche mee ya ịhụ na mgbe ahụ ehenụ maka na ịma na anyị na-ekwu na Eh, enwego eh, nka mmụta n'ụzọ dị iche iche nke na ụdị ọgwụ a na-arụ kịta ọ dịrọ na mgbe gboo ụdị mmiri a na-aṅụ kịta awụrọ nke a na-aṅụ mgbe maka ugbu a anyị nwere na-akpọ wọta dị dịka ndị nke na-adị na mkpọ mana ndị gboo na-aga na iyi ịghọtago hmm. mmiri ṅụọ mana ha gbasiri ike karịa anyị maka gịnị nri ha na ọgwụ ha bụ ofu gịnị bụ ọgwụ ha ahụ akwụkwọ nri dịgasị iche iche dị n'ọhịa mgbọrọgwụ na mgbaakwụkwọ dị iche iche ọhịa bụ ọgwụ ọhịa mere ha ji gbasi ike e, e, ọ dị ma ya na ọbịa bụ usoro maka na na-asị maka na e, ọnara gara ọnụ ọwụ na ọwụ na ịjụwa m gịnị mere ndị gboo ji were mgbọrọgwụ na mgba akwụkwọ hmm. na-echekwaba onwe ha mgbe gboo ịghọtago hmm. ee nke mbụ bụ na ọ naghị agara ọnụ hmm. ịghọtara maka na mgbọrọgwụ na mkpa akwụkwọ bụ ihe dị n'ọhịa naanị ihe n'ebe ahụ wụ ịmakwa anya ya mana ọ ihe ga-awụ ịgaghị gị n'azụ ụlọ ịghọtara ịkpachata kpachata nke a na nke ọzọ fọkọọ ya ọnụ ṅụọ mmiri ihe na-eme gị awa etido a na-ahapụ gị aka ịnwerekwa onwe gị ghọtago ihe ọzọ mekwara ha ji were mkpọrọgwụ na mkpa akwụkwọ na-ejikwaba onwe ha bụ na mgbe ahụ nrịanrịa dị mgbe ahụ abụghị ụdịdị ugbu a nke na mkpọrọgwụ na mkpa akwụkwọ nwere ike itinye ya ka abụ mee ya ọ na ịghọtago mana e nwere ụmụ nrịanrịa dị ugbu a nwanne bidokwa ugbu a ṅụwa mgbọrọgwụ na mkpa akwụkwọ ṅụwa eh, ruo mgbe ụwa mebiri nwanne ihe na-ebe ka agada ebe ịghọtago mana mgbe ahụ ụdị nrịanrịa dịgasị mgbe ahụ bụ nke mkpọrọgwụ na mkpa akwụkwọ ga oli ihe ọzọ abụrụkwa na mkpọrọgwụ na mkpa akwụkwọ ahụ oge ụfọdụ dịka m si kwu ọ nri ha ka ọ ọgwụ nke na ha agaghị agbalị ọsọ n'ebe ọ nọ ha ga-eririri ya ma iri gị ụkasị iri onugbu ma iri gị onugbu iri ọha ma iri gị ọha irie ogo ihe ndị awa ọgwụ ka ha wụ irie ụmụ ji oko ma ọ wụ unere ma ọ wụ abịrịka dịka ka ndị si ekwu ịghọtago ịbịa ma ọ wụ anyụ ma ọwa e ịghọtago achịcha ha ịbịa ụmụ ihe ndị a ọtago mana kịta onye nwara chọrọ iri ndomi onye nwara chọrọ iri ha mm, gịnị bụzikwanụ eh, ihe meziri ndị ọgbara ọfụ ugbu a ọ dị mma nọ nke aka mere mm. nke a haziri ahazi mm. eji eh, e enyochasịa wee hazisia pịchasịa nọ ụmụ ihe a niile bụ ihe a ga na-eji enekọta eh, onwe ha gịnị bụ ihe kpatara n'ezi nke ahụ ee nke mbụ bụ na dịka anyị nọ ugbu a n'ụwa nke ugbu a hmm. dịka m si kwuo a sị m gị na o nwere ụfọdụ nrịa nrịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ agaghị agwọli ya ọnwụ na anyị were ihe dịka coronavirus a na-egwu covid-19 nwanne ihe awụ ihe ị ga-eji mkpọrọgwụ na mkpa akwụkwọ hmm, e, ihe na-eme n'ugbu a hmm. ndị e, ochie na ndị kịta nke a gbara ụfụ aga na-achọ ihe kpatara ya hmm. maọbụ ihe ebe ọrịa ha si bịa hmm. maka na ha na-ekwu n'ọgbọ ọgbara ọfụ hmm. ọrịa bụ ọgbara ọfụ mana ka ndị ochie na-aga na-etokwa ụmụ ihe gbara ọfụ ha na-ejikwa mgbọrọgwụ na mkpa akwụkwọ ha jidebe mekwa nchọpụta eh, maazị tizi chere ekwere m n'ihe ị na-ekwu ịghọtago mana gịnị meziri na o nwere ụfọdụ nyanrịa mgbọrọgwụ na mkpa akwa ga-agwali dịka m si na-ekwu dịka hiv hiv anọgo ọnọgo karịa arọ e, e, e, iri atọ ka ihe mere na ya ejibe mgbọrọgwụ na mkpa akwụkwọ gwọọ ya o nwere ụfọdụ ọrịa ị ekere ọrụ eke maazị Tizzy ọ ya mere na ịma na ka chi na-efo ka ihe na-atụgharị ka ihe na-atụgharịkwa ka ihe ahụ na-egosikọta ọka bụ otu nke bụ eziokwu bụ na o nwere ihe ndị nka mmụta na-akpọ mutation nke a bụ na ihe iji bụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ bịa ọ bịa megharịa ọnọdụ nke na isi ya mkpọrọgwụ na mkpa agwa ahụ onwe ihe ọ ga-emezi maazị sizi ama m ama m na enwere na mkpa dị iche iche mana na mm. mm. imirikiti mm. ụmụ ọgwụ a ndị ọcha hazie eh. jiri aka wee mezie ya na igwe na-edozi eh. na hazi ya na n'ime ha bụ mgbọrọgwụ na mkpa ka ha ji hazie mezie ya na ọgbara ọfụ nke ha eh, nke bụ ekwe na ụfọdụ n'ime ha abụghị mgbọrọgwụ na mkpa akwụkwọ ka eji mekwa ya ịghọtago eh, ụfọdụ n'ime ha abụghị mkpọrọgwụ na mkpa akwụkwọ ka eji mee ya ị mana ị na-ajụ m ihe mere ndị ugbu a ji sizie n'ọzi ọgwụ nke a apịkọziri hazie na-abụghịzi mkpọrọgwụ na mkpa akwụkwọ ihe mere ha ji ah, ọ ya ka m na gị na-asị gị na nke mbụ bụ isi ahụrụ kwa okwu na o nwere ụfọdụ nrịanya dị ugbu a mkpọrọgwụ na mkpa akwụkwọ agaghị emetela ihe dị na ya maka na ya bụ ọrịa wụ mmehie mmadụ mehiere na ụdị na mmadụ na-achọ ka o meta ihe ga-adị ọcha o mee ihe ahụ ọ dịchasịgo ọcha ọ dịkwa n'oji ọ nsogbu ọ bụghị ihe ga-abajizi mgbọrọgwụ na mkpa akwụkwọ mela maka ya bụ ihe abụghị ee eh, ọrịa dị onwe ya na ihe mmadụ mere na-amaghị ama ịghọtara ehe ihe ọzọ ahụrụkwa na ugbu a ọ ka mfe ịrụpụta ụmụ ọgwụ ndị a a na-eji ụmụ akụrụngwa ndị ọcha na ihe ndị ọzọ mee karịa ime mgbọrọgwụ na mkpa akwụkwọ ọ ka mfe maka na ọ nwere ọtụtụ nsogbu anyị na-eme ugbu a dịka eh, deforestation nke bụ eh, igbutugasị ụmụ osisi na ịsụchasị ọhịa were ya na-arụ ụlọ ka ya na-enwe mmepe ị bịa hụ na o nwere ụfọdụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ dị mgbe ahụ anyị agaghị ahụli taa ọkwa na ịhụ ya taa ọnwụ na ọ fọrọ obere na opego mpe na ọ na-anwụzi anwụ ndị manye ya ga-ekwe ka ọ nwụta asị gị mba mba na a na-echekwaba ya ka ama maka ga-ebukwa ibu ọzọ ị hụrụ ya so ọ ka mfe ịrụpụta ụdị ọgwụ ahụ a na-eji ụmụ ihe pịchasịa ugbu a karịa nke mgbọrọgwụ na mkpa akwụkwọ nke a bụ ihe ọzọ mekwara anyị ji Um, aṅụzi ụdọ ọgwụ na-aṅụ ugbu a were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ Ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke i nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na Ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee. E nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com ọzọ abụrụkwa na ụdị ọgwụ anyị na-aṅụ ugbu a o nwere ike ọnwụnọ isi na-awa gị hmm? iwere sọnsọ ọgwụ isi ọwụwa ṅụọ isi na-awa gị akwụsị mana mgbe gboo ahụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ ahụ ga-agwọ m isi ma afọ ma anya ma ụkwụ ma aka onye isi na-awa enweghị naanị ọgwụ ga-akwụsị isi ọwụwa maka mgbọrọgwụ na mkpakwa ga-abakwa n'ime ahụ gị rụọ ihe ndị ọzọ mana ugbu a ọ dị onye ọbụla ọsịsọ ebe hụsị na onye isi na awa na-achọ ọgwụ ga-agwọ naanị isi ọwụwa onye afọ na-asa na-achọ ọgwụ ga-agwọ naanị ọfọ ọsịsa naanị otu ị ga-esi nwetakwana ya bụ ụdị ọgwụ anyị na-aṅụzi ugbu a bụ nke aka meziri ọ ya bụ ihe ọzọ mere anyị ji na-eme gịnị na-aṅụkwa ụdị ọgwụ anyị na-aṅụ ugbu a ọzọ awụrụ na o nwere ụfọdụ e, nrịanrịa nke na ị ga-eji naanị ọgwụ aka mere ugbu a bụ ihe ga-abụli ya ọ ya bụ ihe ọzọ mekwaranụ anyị ji na-aṅụkwa ụdị ọgwụ anyị na-aṅụ ugbu a hmm, ndewo ewu uru e, mm, ọgwụ ọgwụ mm, mkpọrọgwụ na mkpọrọgwụ nke mbụ bụ na ọgwụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ adịghị ka ọgwụ a aka mere ịma na ọgwụ aka mere bụ ọgwụ oge ibi otu oge afọ nke a na-akpọ side effect n'onu nwa bekee ịṅụcha e ọgwụ isi ọwụwa ọgwụcha gị isi ọwụwa o mee gị ike a na-agwụ gị ma ọ bụ o mee gị ụra ọ na ọwa afọ na-asa gị ịṅụcha e ọgwụ afọ ọsịsa ọgwụcha gị afọ ọsịsa ọwa gị isi e, mana Hmm? ị na-ekwu na ndị gboo mba ana m e- kere nnu ndị gboo hmm. n'oge ha na-ebi ọkwa ya ekwuona na ihe mere ha ejide na-aga narị narị afọ na-adịte aka hmm. bụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ a na mere ugbu a iwere ya na-eweghachi Eh, na ome ọzọ afọ eto nke ọzọ nke ọzọ ọfọ na-eto ha wee wee doo ana m agwa n'ime ahụ isi ike chere nụ eh, eh, maazị Chidi ghọtaghị ihe m na-ekwu ana m akọwara gị uru dị na ọgwụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ na-asị gị na ọgwụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ adịghị ka nke anyị na-aṅụ ugbu a ọgwụ nke anyị na-aṅụ ugbu a wụ ọnwụ na isi na-awa ga-enwe ọgwụ isi ọwụwa ịṅụcha e ya ọgwọcha gị isi ọwụwa ọ sara gị afọ ma ọ mee gị rarụ ụra mana ọgwụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ bụ ọgwụ ọ ga-edị mma ọ gaghị eme gị ka ịrarụwa ụra ma ọ gaghị ewetara gị ọrịa ọzọ nke a bụ ofu uru dị na ọgwụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ uru ọzọ dị na ọgwụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ bụ na n'ihi na mkpọrọgwụ a na na akwụkwọ nri ndị a bụ ihe anyị na-ahụ bụkwa ihe anyị na-akọ ụfọdụ na-akọ ụgụ onwe ndị na-akọ ụgụ e, e, onwe ndị na-akọ onugbu onwe ndị nwere onwe ndị nwere ụtazị onwe ndị nwere nchụanwụ ihe ndị a bụcha ọgwụ ka ha bụ ọ dịghị ọnụ ị nwere ike igote eh, eh, nchụanwụ eh, narị naira ise narị naira ise hikapụ ah, gochara nwa obere nchụanwụ gochara nwa obere ụgụ naira ise ma ọ bụ naira iri ise gochara nwa obere nchụanwụ gochara nwa obere ụgwọ fụọ ya tinye ya obere ụtazị ṅụọ mmiri ya nwanne <laughs> ekpụrụkwachịm ịghọtago ọ dịghị ọnụ ọnụ ọ na-adịghị bụ uru ọzọ dị na ọgwụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ ihe ọzọ bụ na ọgwụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ na-arụkwa ọrụ dịka nri Mm. maka na dịka m si kwuo mgbe anyị bidoro m sị gị na ọ bụ n'ihi na ndị gboo ji nri ha mere ọgwụ were ọgwụ ha mere nri n'ihi na nri ha na-arụ ọrụ dịka ọgwụ ha ọgwụ ha na-arụ ọrụ dịka nri ha mere ha ji bie ogologo ndụ mana taa anyị nwere ọgwụ iche nwee nri iche uru dị na ya bụ na ọ na-arụkwa ọrụ dịka nri ịghọtago ihe ọzọ abụrụ na naanị obere amamihe ka ọ chọrọ ọnwụ na ịmatụ maka ụgụ matụ maka nche ọnwụ ị nwere ike ịfọpụlara onwe gị ofu ihe hmm. were ya gwụọ onwe gị nrịa ọ ya bụ uru ọzọ dịkwa na ee eh, ọgwụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ hmm. ndị gboo na-aṅụ ndewo ihe ọla nwere uwere ọghọm nke mbụ bụ na ọghọm dị na ọgwụ mkpọrọgwụ na mkpaakwụkwọ bụ na ọgwụ mkpọrọgwụ na mkpaakwụkwọ ọ naghị agwọ ọrịa ọsịsọ dịka ọgwụ ndị nke a kamera anyị na-aṅụ ugbu a hmm, ya maka na ọgwụ mkpọrọgwụ na mkpaakwụkwọ bụ ihe sitere na chi ịma na ihe sitere na chi awụghị ihe a na-anaghị agbata ya n'ọsọ ọ ga-eji nwayọọ nwayọọ baa gị n'arụ bido rụwa gị ọrụ gwọchachaa gị nke ọma nke ọma mana ọ na-egbu oge tupu ahụ ọrụ ahụ ọ na-arụ ịghọtara ị nwere ike ọ na ị chọrọ iji mkpọrọgwụ na gwọọ isi ọwụwa ịhụ na o nwere ike wee ụbọchị abụọ mana ya bụ isi ọwụwa kwụsị ọkwụsị mana e nwere ọgwụ aka mere ị ga-awụ iwere atọ ịdọ ọnụ ugbu a ṅụọ mmiri n'ụdaga ya tupu nkeji ole na ole aga a na-achọsi isi ọwụwa ahụ achọ ịhụ na otu ọwụwa m dị n'ọgwụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ bụ na ọ naghị arụ ọrụ ọsịsọ ịghọtago ọ naghị arụ ọrụ ọsịsọ ihe ọzọ abụrụkwa na ọghọm ọzọ dịkwa na ya bụ na ee Onwe gị otu a ga-esi ama ma ị ṅụfere ya aṅụfe ma ọ na gị ya aṅụrụ ihe ma fọrọ ọgwụ ṅụọ mana ọgwụ a na-eme ugbu a bụ a ga-asị gị were mkpụrụ abụọ na nka were ofu mkpụrụ na nka ị ṅụọ ya ụtụtụ ị ṅụọ ya abalị maọbụ ịṅụọ ṅụọ ụtụtụ ehihie n'abalị maọbụ gụọ naanị n'ụtụtụ a ga-agwa gị ịghọtago ị na-aṅụ ya bụ ọgwụ ịmara go otu ị ga-esi ṅụ ya mara ihe ị ga na-elegasị anya ga-eme mana ọgwụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ otu ọghọm dịrị ya bụ ịma ma ị ga-aṅụ otu iko amaghị ma ọ bụ iko abụọ oke ike kwere gị ịfọrọ ṅụọ ị na-aṅụ mgbe ọla ihe na-eme gị ji kwụsị ọ kwụsị ịghọtago o wee wụrụ ọghọm ana ọkwa ihe ahụ ihe kpatara na ee eh, ụfọdụ ndị ọ naghị amasịcha ha iji ọgwụ mkpọrọgwụ na mkpọrọgwụ maka a gasị gị ọgwụ nke a na-enwe ahịa eh, ma ole a ga-eme ya ka eke ị ga-esi ma na ọ na-arụ ọrụ ịghọtago ọghọm ọzọ dịkwa na ya bụ na ọgwụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ nwere ụfọdụ ihe ọ na-agaghị emeli maka na ndị be anyị etinyechazigo uche n'ihe gbasara mgbọrọgwụ na mkpa akwụkwọ ọ dị onye ọbụla ọsịsọ ọghọm abụrụ na o nwere ụfọdụ ihe ị ga-achọ ime nwanne enweghị mkpọrọgwụ na mkpa akwụkwọ ọ gwere na ọ dị ma ama o wee wụrụkwa e, ọghọm ọzọ dịkwa na ihe gbasara e, ọgwụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ daalụ ọ bụ olu ọcha tii bekee ka ị na-anụ anyị na-ekwu gbasara ha ka ndị gboo ji bie ndụ ha ajijiri ịmụ ihe osinachi mgbọrọgwụ na akwụkwọ mesaa nchọpụta wee chekwaa ahụike ha hmm. wee bie ogologo ndụ n'ime ahụike ọ bụ alụ a na atụmatụ a bụ ihe anyị na-ekwu cheta na n'oge gboo na ndị gboo biri ogologo ndụ bitee ya aka mana ka ọ si dị ugbu a n'agbanyeghị nchọpụta niile a na-achọpụtagasị ọ na-afịa alụ ịfụ onye m mm, ga-apụta ọbụziri nna ochie <laughs> mara onye ọbụla gbawara mbọ ugbu a ruo arọ arọ e, iri iri asaa n'agbanyeghị nchọpụta niile a n'agbanyeghị nchọpụta niile a n'agbanyeghị ihe niile eji ekpuchi ihu were nkewa kwụọ aka were nkewa gbara n'ụkwụ mm. e, mee nkewa mee nkewa nsị gị n'agbanyeghị nchọpụta niile a ma ụdị mmiri anyị na-aṅụ ma nri anyị na-eri ibi ogologo ndụ na-awụrụ anyị nnukwu ihe ya wụrụ maka mgbọrọgwụ na anyị na-agbaziri gwagwara mkpa akwụkwọ ike wee bụrụzie m chọzi anyị jụrụ gị ugbu a ọkazi mma ka anyị na-achị azụ n'oge ahụ eji mkpọrọgwụ na mkpa akwụkwọ wee na-edozi ahụ wee na-eri maazị Tizani agaghị m asị gị emo maka na a sị na-ekere ọrụ nke ịghọtago nke ọwụla ihe ọwụla dị n'ụwa nwere ihe ọ na-arụ dịka m si gwa gị asị m gị na o nwere ụfọdụ nrịarịa na ya bụ ihe pụtara na-amaghị ama mm-hmm. Mm-hmm. Um, dịka ihe na-ekwu n'olu oyibo viral diseases ụfọdụ um, ọrịa awụ viral diseases a abụghị na ha dịbụ ebe ahụ nọ enwere ike ndị ndị ndị a na achọpụta gasị ụmụ ihe a nọ n'ụlọ ebe ha na-eme ụmụ ihe nchọpụta ha gwakọ ofe ihe na ibe nsogbu ada ịghọtago nsogbu ada agbarịwa ka ihe anyị ga-eme ka ihe anyị na-aga eme ka ka a ga-esi mee ka ka ịbịa hụ na nsị gị ugbu a na ọ dị mma ka anyị laghachi were naanị mgbọrọgwụ na mkpa akwụkwọ mewekwa ihe ee hụ na ọgwụkwa na ụmụ ọrịa ndị a na-adapụta na-amaghị ama pụtabana nke mgbọrọgwụ a ga-eji mee gịnị gwọ ha ịghọtago ana ịma na ọ na-aka mma ka ihe si pụtakwa marakwa ka a ga-esi mee ya ozugbo ozugbo biche ịhụ na ihe covid-19 na-eme anyị ya mere aga m asị gị na ọ bụ eziokwu na ọ dị mma ka anyị werekwa mgbọrọgwụ na mkpa akwụkwọ eh, kpọrọkwa mkpa ọzọ maka na dịka m si kwuo ọ naghị eme ọgwụ ọgụ isi ọwụwa ọsara gị afọ ọgwụ ọgụ ibi oto oge afọ ka ọgwụ ndị nke anyị na-aṅụ ugbu a ọgwụ ọgụ nke obido ọzọ mana nke bụ eziokwu bụ na anyị ga-echetakwa na ọgwụ ndị nke aka mere anyị na-aṅụ ugbu a nwekwara uru ha bakwara maka na ọ nwere ụdị nrịanrịa a ga-eji ha gwọọ nke mgbọrọgwụ na mkpa akwụkwọ nwere ike igbu ezigbo oge tupu ọgwụ mm. mana ee eh, n'ihe dịka mm, ndị katabagoro ahụ aga m asị na eh, ndị okenye aga m asị na ọ ga-aka maka ewere ụmụ mkpọrọgwụ na mkpa akwụkwọ a maka na ịma na ọgwụ nke aka mere anyị na-aṅụ ugbu a eh, ọ na-arụ ọrụ ọsịsọ eh, nnukwu ike o nwere ike kutuo ha nwere ike ịgwacha nwaanyị ịbịa o nwere ike ịgwacha nwaanyị ihe ịrụtara aka na oge ụfọdụ ada amaghasị eh, oke ka a ga-esi ṅụọ ya ka ọ ghara ịgafe mm. maọbụ ka ọ ghara ipenata mpe mm. kedu ihe na-eche na enwere ike imezikọ ewulitekwa ihe otu hazie ya mm. o wee dizie n'ụdị dị mma enwere ike eh, asị na ọ bụ ofu iko ka mmadụ nwere ike e, ịnwụ eh, n'ụtụtụ ọ mara ka ọ ga-esi nwụ ya hazie ya ọ na-enwe oke na ka ya ga-esi wee na Um, ya aghọtara mm. mm, mm, ah, ah, ah, m ihe na-ekwu eh, nke mbụ bụ na um, tupu anyị enwee ike hazie ọgwụ na mkpaakwụkwọ ka ọ dị ụtọ dị n'ụdị a ị na-ekwu ugbu a nke ga-abụ na asị gị ngwa ịgbara otu ekpe m maọbụ ịgbara otu iko maọbụ ịgbara ọkara iko nke mbụ bụ na ndị ọkachamara ndị maka ama m na o nwere ndị na-agụ maka ihe gbasara mgbọrọgwụ na mgba akwụkwọ ndị ọkachamara ahụ kwesịrị ịbịakọta ọnụ nwee ihe dịka otu ndị dịzi ka ndị ọchịchị ma nke etiti ma nke steeti ma nke ime obodo bịa enye otu a nkwado were ego ma ọ bụ e, ụmụ ọrụ gasị iche iche nye ha nke ha ga-eji mee nchọpụta mee nnwale dị iche iche maka otu a ka ndị ọcha si emekwara ọgwụ nke eh, eji aka arụ ịma na anyị na-aṅụ ugbu a emechaa nchọpụta ewere ihe a chọpụtara ihe a were ya chọọ ndị ahụ na-adịghị were ha ghọta ihe a na-eme clinical trials n'onu eh, nwa bekee